AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke gọziri onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ dịka m na-eme mgbe dum ịnabata gị na-asị gị olee otu ụlọ dị amaara m na onye nwe m nọnyere anyị niile n'ezie ọ bụrụ rịị na ọ dị otu ihe si dị nwee ntụkwasị obi n'ebe Chineke nọ ka ọ gaziere gị anyị abịala ịchịkọ isiokwu a nke anyị malitere n'izu a nke bụ chi ụgha dị iche iche ngalaba ya nke anyị na-eleba anya n'ụbọchị taa bụ nke na-asị ịkwa iko nke ime mmụọ ịkwa iko nke ime mmụọ onye mụ na ya na-ezukọ ọ bụrụ na anyị amaghị ihe bụ ịkwa iko nke ime mmụọ ọ bụ isiokwu a nke anyị na-atụgharị sitere na mgbe gara aga ruekwa n'ụbọchị taa nke bụ ilefuru chineke anya were ihe ọzọ mere chi nke ka nke na inwe nghọta si na ihe ndị a anyị na-akpọ chi bụ ọlụ aka nke chineke ewere ya mere chi chineke mekwara nọ ka anyị mata n'akwụkwọ ọpụpụ isi ohu amaokwu nke mbụ si na mụ onwe m bụ jehova bụ chineke onye mere ka isi n'ala ijipt n'ụlọ ndị orupụta gị enwena chi ọzọ tinyere m jehova sị gị enwenachi chi ọzọ tinyere ya mụ onwe m enwenachi chi ọzọ tinyere ya ka anyị ghara inwe chi ọzọ tinyere ya na ọ naanị ya onwe ya bụ chi na onye kpara agwa dị otu a na ọ gaghị eji anya ọma ele ya na nkọcha nke ga-esite n'ọgbọ ruo n'ọgbọ bụ nke ga-adakwasị onye ahụ nke nwere chi ọzọ ya mere n'ụbọchị taa achọrọ m ime ka anyị matasị na ọ bụ ihe jọkarịsịrị njọ n'anya Chineke inwe chi ọzọ ebe chi anyị bụ nke na-adị ndụ na-egbo mkpa anyị niile na-enyeju anyị afọ kwa ụbọchị na-agwa anyị nrịrịa na-edote anyị n'ọnọdụ ọ bụ anyị lechakwa anya anyị amatasị na aka Chineke dị na ndụ anyị otu ọ bụla o si dị dị iche iche na akwụkwọ nsọ ị ga-achọpụta na chineke na-ahụ iji ihe ọzọ mere chi dịka ịkwa iko ịkwa iko nke ime mmụọ chineke kpọrọ ya asị chineke hụrụ ya na-ede njọ karịa ọbụna ịkwa iko nke mmadụ na mmadụ ibe ya chineke jụrụ ya kpọọ ya asị ghọta ya otu a ọ bụrụ na ị gaa n'akwụkwọ ilu ebe a ihe gbasara nwaanyị ahụ na-abụghị nwunye nke gị ọ bụ ya ka eji na-atụnyere iwere ihe ọzọ ịkpọrọ chi mmadụ itinye aka ya n'otu nzuzo ndị a a na-ekwu okwu ya ka anyị lebatụ anya n'akwụkwọ ilu isi ise malite na nke atọ rue na nke isii otu eji kọwaa nwaanyị a nke agwa ya na-eru eru nwaanyị a nke ihere gwụrụ n'anya nwaanyị a nke na-ejighị di ya kpọrọ ihe nwaanyị a nke na-ejighị mkpụrụ obi ya kpọrọ ihe nwaanyị a nke na-ana asọpụrụ chineke nke na-amaghị na chineke mere ka ọlụlụ di na nwunye bụrụ ihe dị nsọ akwụkwọ ilu isi ise malite okwu nke atọ rue na nke isii ọ sị n'ihi na egbugbere ọnụ nke nwaanyị na-abụghị nwunye gị na-abụsị mmanụ aṅụ ihe kwọrọ mụrụmụrụ karịa mmanụ ka okpu ọnụ ya dịkwa ma ikpeazụ ya na-elu ilu dị ka ihe lukarịsịrị ilu ọ dị nkọ dị ka mma agha iru abụọ ụkwụ ya abụọ na-arịda n'ọnwụ ala mmụọ ka nzọ ụkwụ ya niile na-ejidesi ike ka ị wee ghara ime ka okporo ụzọ ndụ dị larịị ụzọ ya niile emewo mkpatụ ị gaghị ama ha ọ dịghị otu isi ama ya gị onye mụ na ya na-atụgharị uche ụzọ ya emewe mkpọtụ n'ụzọ niile ọ pụrụ ime ka ị ghara iche ihe gbasara ndụ gị ọ pụrụ ime ka ị ghara iche olee otu ndụ nke a si ebi gị onye mụ na ya na-atụgharị uche ṅaa ntị na ntụgharị uche nke ụbọchị taa n'ihi na ọtụtụ n'ime anyị ndị dị ka mụ na gị na-eche na ihe a bụ ihe ndụ chọrọ ụfọdụ n'ime anyị na-abụ ndị ọ bụ ma anyị enwebeghị onwe anyị ịga n'ụzọ nke nwaanyị nke na-emerụ emerụ anyị echee sị na na anyị abụghị mmadụ ma na-eme ka ịmata n'ụbọchị taa na nzọụkwụ ya na-eduba n'ọnwụ na ndị ọ larala n'iyi ị pụghị ịgụta ha n'ihi nke a ka jehova ji were ya na-atụnyere onye ahụ nke na-etinye aka n'ihe nzuzo onye ahụ nke na-akpọ ihe ndị ọzọ chi hapụ chineke nke kerela igwe n'ụwa esi otu ole ebido ya n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche eleghị anya ọ dị mgbe anyị ga-asị na anyị amaghị ihe ndị a ma n'ụbọchị taa a na-eme ka o doo anya ọ dị onye pụrụ ịgọpụ si na ya amaghị na ihe ndị a bụ ihe ọjọọ ma na-eme ka anyị matasị ọ bụnarị ya iko nke a na-akwa nke mụ na onye ọzọ bụ mmadụ ibe m na-akwa na chineke hụrụ ịkwa iko nke ime mmụọ ịdị njọ ya karịa nke mụ na onye ọzọ kwara isi otu ole enwe ngọpụ ị gasị na ịmaghị na ọ bụ ihe ọjọọ ị gasị na chineke a na-agbaru iru ya nye ndị dị otu a e mere ka anyị matasị na ihe ndị a na-eduba n'ịla n'iyi ọ ga-eme gị ka ị ghara iche echiche ndụ nye onwe gị ka ị ghara ịmata ụzọ nke chineke mgbe ị gara tịba aka ebe ahụ ị na-etiba aka ị na-achọ ikike ị na-achọ amamihe ị na-achọ mmụta emewo ka anyị mata na ọ bụ ebe nramahụ nke ụwa bidoro chineke kechara ụwa gbaa oke n'iden ma mgbe mmadụ gafere oke ahụ nke chineke kpaworo gịnị mere ọ bụ ihe nlụpụta ya bụ ihe mụ na gị na-ahụ n'ụbọchị taa ya mere ka anyị na-atụgharị uche n'ụzọ dị otu a jide ahịrị okwu nke ikpeazụ a aka a na-eme ka amatasị na ụzọ nwaanyị ahụ nke na-abụghị nwunye gị ịpụghị ịmata ya ya mere aka ị na-etinye na otu nzuzo ịpụghị ịghọta ya ebe ọ na-eduga gị ịpụghị ịmata onye na-edu gị n'ụzọ ahụ ị pụghị ịghọta gị onye mụ na ya na-atụgharị uche ṅomie okwu ndị a ihe m ji na-ekwu ya bụ echi gaa kpọọ onye ọzụzụ atụrụ ma ọ bụ onye ụkọchukwu dị ka anyị na-akpọ ya si kpere m ekpere tutu onye ụkọchukwu na-ekpere gị ekpere mara ebe ahụ gị so mata ma itinye n'onwe gị n'ọnọdụ ahụ nke na-eweta nkọcha nke chineke kpọwụrụ asị mgbe ị na-eṅomi ihe ndị a ka onye nwe m nọnyere gị ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere ya ka ọ gọzie ya ka ọ na-agba ume n'ime njem nke ọ na-eme n'ime ụwa imela onye okenye eze nlewemchi anyị na-echekwutara gị onye ọma na-ege ntị na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 07063637224 070 7224 ọ bụrụ na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at ma at gmail nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mma anyị ga-ewebatara gị abụ ọma olu ọma ndị Seventh Day Adventist Church Choir of ọvụma masa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche etu ọ e dị gị onye ọma na-ege ntị n'oge a ka amara Chineke bara gị ụba ihe akwụkwọ ohere ọzọ anyị nwere ịnụ okwu ya nke na-eduzi anyị tupu anyị agawa n'ihu ka anyị hụdata isi nara ike imeela Chineke anyị nna nke bi n'eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi imeela n'ihi ndụ na ahụike ka ị nyere anyị n'oge nke a gbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile anyị na-arịọ gị ọka nke ugbu a anyị na-aga ịnụ okwu gị kwee ka anyị n'okwu a ma tinye ya agwa n'ime ndụ anyị ka o wee duzie anyị n'aha jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi iri abụọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ abụọma isi iri abụọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ ọ si otu a jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ndị bi n'ime ya n'ihi na ya onwe ya atọwo ntọala ya n'elu oke osimiri niile meekwa ka o guzosie ike n'elu osimiri niile Isi okwu anyị n'oge a bụ jehova nwụwa ụwa jehova nwụwa dịka ihe anyị na-ahụ n'anya n'ụbọchị taa na ihe ndị gbara anyị gburugburu si dị ọ dị mkpa ilenye anya n'okwu a ma tụgharịa uche n'ụzọ niile gbasara okwu a n'ihi ọtụtụ ndị ọtụtụ mmadụ ọtụtụ ihe dị iche iche n'ụbọchị anyị taa na-akụrụ na ha nwe ụwa bụ na ha mere nke ọzọ ma ọ bụ nke ọzọ ma nye onye ọbụla na-eku ume mmadụ ọbụla dịka anyị na-agụpụta ya n'akwụkwọ abụọma n'oge nke a na jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ndị niile bi n'ime ya ọ dị ihe abụọma mere ka owe anyị anya na chineke tọrọ ntọala nke elu ụwa site n'oke osimiri ma mee ka o wee guzosie ike nke mere na onye ọbụla nwere ike isi na ọ bụ ya nwee ụwa ma ọ bụ ọ dị ihe ọ kụnyere aka n'ụwa bịa fụta gwa anyị si lekwa otu m si nwere ụwa lekwa ihe m mere ọ bụ ya bụ ihe o ji dị mkpa nye anyị onwe anyị ka ihe ọbụla ghara imegharị anyị anya n'ihi ọ bụrụ anyị lee ihe edere n'akwụkwọ azaya isi asatọ amaokwu nke iri na itoolu akwụkwọ azaya isi asatọ amaokwu nke iri na itoolu ọ dị ama ọ na-agbara anyị ebe ahụ nke bụ ihe ịdọ aka na ntị nye anyị ọ na-eme ka anyị mara na mmadụ kwesịrị ịjụ ese n'aka onye dị ndụ ọ bụ chineke nke kere eluigwe n'ụwa bụ chi dị ndụ ihe niile na-akụrụsị na ha kere ụwa adịghị ndụ ha bụ arụsị ụfọdụ ha bụ mmụọ ọjọọ ndị n'ofuru isi n'ebe chineke nọ bụkwarị ihe e kere eke akwụkwọ azaya isi asatọ amaokwu nke iri na itoolu ọ si otu a ma mgbe ha ga-asị unu jụanụ ndị na-ajụ mmụọ ihe ese jụọkwanụ ndị dibịa afa ndị na-ebe ka ụmụ nnụnụ na-atamukwa ntamu ndị ọbụla agaghị ajụ Chineke ya ese ọ bụ n'ihi ndị dị ndụ ka a ga-ajụ ndị nwụrụ anwụ ese ebe a na-eme ka anyị mara na ọtụtụ mgbe enwere ike isi mmadụ jụọ ese n'aka onye na-atamu ntamu onye mgbaasị ọ ga-akọrọ gị ọ ga-asịkwa gị agbawa nnụnụ nne ya efe ihe ndị a niile bụ ụgha ọ bụghị eziokwu o sighị n'ebe chineke nọ bịa ebe ahụ anyị gụrụ na-eme ka owe anya na ọ bụ onye dị ndụ ka a ga-ajụ ese ọ bụghị onye nwụrụ anwụ ihe niile ndị arụsị niile ndị a pịrị apị enweghị ndụ n'ime ha ọ bụ ọlụ aka mmadụ ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na anyị ga-agakwuru chineke jụọ chineke sị gị nwa nwa ụwa gị onye kere ụwa olegha otu ihe ndị a si dị jizọs mgbe ọ bịara n'ụwa bie ndụ n'ime iri afọ atọ na atọ na ọkara o biri ndụ n'ime ụwa o mere ka o wee anyị anya na ụdịrị ihe ndị a dị n'akwụkwọ Matiu isi iri abụọ na anọ amaokwu nke iri abụọ na anọ jizọs dọrọ anyị aka na ntị rie nne sị ka anyị kpachapụ anya nye ndị amụma ụgha nye ndị kraịst ụgha nye ndị ozizi ụgha ndị ga-abịa izi anyị ihe na-ezighị ezi ma ọ bụ ịkọrọ anyị akụkọ na-ezighị ezi ihe o ji dị mkpa n'isiokwu anyị a n'ụbọchị taa bụ na chineke nwe ụwa n'uju ya bụ ka anyị mara ebe anyị ga-ejisi aka ike ka anyị mara onye anyị ga-agbakwuru ka anyị mara onye anyị ga-ege ntị n'ihi ọtụtụ nghọgbu ọtụtụ arụrụ ala ọtụtụ aghụghọ niile na nduhie ụzọ niile dị n'ụbọchị taa bụ ọtụtụ ndị mmadụ agbakọtala chineke azụ na-ajụ ese n'ebe ese adịghị na-aga n'ụzọ ebe ụzọ na-adịghị ebe ahụrụ ụzọ mana ụkwụ anaghị aga ya ọ bụ ihe o ji dị mkpa na anyị lebara isiokwu anya na ọkpụkpọ oku a n'ihi ọ bụkwa oku nye anyị niile ndị na-anụ ya na chineke nwụwa n'uju ya elu ụwa mmadụ bi na ndị bi ya n'ime n'ihi ya ka o ji dị mkpa na anyị ga-agakwuru chineke mgbe niile ụtụtụ ehihie anyasị na abalị anyị ga-agakwuru ya kpọkuo ya si ya duzie anyị mgbe ọbụla anyị ghara ime nke a anyị na-echepụ ụkwụ n'ihe anyị kwesịrị ime ụtụtụ niile anyị na-ebili ụra anyị kwesịrị isi chineke ụbọchị taa abịakwala nọnyere anyị meghe akọ na uche anyị ekwela ka ekwensụ na ndị ọrụ ọjọọ ya niile megharịa anyị anya mgbe anyị nọ n'aramahụ, mgbe anyị nọ n'ihe isi ike mgbe anyị nọ na nrịra anyị kwesịrị ịjụ chineke nke kere eluigwe n'ụwa ese jụọ ya sị chineke elee otu ihe a si na-eme kwana ihe anyị ga-eme n'ọnọdụ dị otu a chineke ga-atụrụ anyị aka ọ ga-eduzikwa anyị ọ bụ ya bụ ihe mere onye ọbụ abụ ji sị jehova nwụwa n'uju ya ka anyị ghara ị na-enwe mgbagoju anya n'ụzọ ọbụla ka onye mgbazi ọbụla ghara iduhie anyị ka anyị ghakwara n'ịga ebe ha nọ ọ bụ ihe akwụkwọ aza ya mere ka anyị mara sị anyị agala jụọ ha ezi ọ bụghị onye kere eluigwe n'ụwa chi nke a dị ndụ chi nke mazuru ihe niile chi nke nọ na mbido chi nke na ama ọgwụgwụ nọkwa n'ọgwụgwụ ọ bụ ya bụ onye anyị kwesịrị ile anya uru ọ baara anyị taa bụ mgbe anyị maara sị na chineke nwe ụwa n'uju ya anyị ga-elegide ya anya anyị ga-ege ya ntị anyị ga-erubere ya isi anyị ga-aga ije n'ụzọ ya niile ihe wee dịrị anyị na mma ka anyị kpee ekpere ime na chineke anyị onye bi n'eluigwe n'ihi ịdị mma gị na obi ebere gị ka iji bịakwa mee n'ụbọchị taa ka ọ dị ọhụụ n'ime ntị anyị na n'obi anyị na inwe ụwa n'uju ya nye anyị ike nke ịgbaso gị n'ụzọ gị niile n'aha jizọs ohere ọma ka anyị ji na-ekele ụmụ chineke ọma ndị kpọtụrụ anyị ama m na gị onwe gị na-ege ntị ga-akpọtụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were obiọma kelee gift nwanne anyị nwanyị onye kpọtụrụ anyị site na elishon remo na ogun steeti ebe anyị nọ anyị na-arịọ ka chineke na-enye gị amamihe na ogologo ndụ na ahụ isi ike nọnyere nne gị nọnyere ụmụnne gị gift imeela site na gift bụ nwatakịrị nwaanyị nọ afọ iri na atọ mana ihe chineke na-atọ ya ụtọ anyị na-arịọ ka chineke nye gị mma ma izu nke pụrụ iche n'aha jizọs amen ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwaanyị onye kpọtụrụ anyị site na north carolina anyị na-ekwu okwu nwanne anyị nwaanyị onyinye onye kpọtụrụ anyị obi dị ụtọ na ọ na-ege okwu Igbo na-anụkwu okwu nke Chineke ọ bụ sọsọ ya na-ege ma ụmụ ya ma ndị ezinụlọ ya niile anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume na-eme ka ihe ọbụla itinyere aka ka Chineke na-amụbara gị ya n'aha Jizọs amen otu aka ka njikwa na-ekele nwanne anyị nwoke Simeon Okoro onye kpọtụrụ anyị site na Shagam Ogun steeti arị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka o nyere gị aka ka ọ na-edobe gị na gị n'udo udo ka udo ya chịa n'ime ndụ unu ka anyị kelee nwanne anyị nwoke ike na eze ndị na-akpọtụrụ anyị site na kaduna ama m na kaduna steeti dị mma ama m na chineke na-echebe unu ama m na chineke ga-anọnyere unu ee ngọzi ya ga-adakwasị ezinụlọ ọ bụrụ na ị kpọtụbara anyị onye ọma na-ege ntị gbalịa kpọtụrụ anyị anyị ma na ịhụnanya chineke ga-adakwasị gị na gị n'aha jizọs amen obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka onye gị ogologo ndụ na-ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị mara na ozi ọma nke taa anyị nwere ike ige ya na arrg gị tinye asụsụ Igbo arrg chekụta itinye asụsụ Igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe